AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndị ndewo ana m ekele gị obi dịkwa m ụtọ ịnabata gị n'ihe omume nke dịrị anyị n'ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ahụike gị onye na-ege ntị n'ezie amaara m na Chineke na-edu anyị niile ụbọchị niile ọ ga-enyekwara anyị aka ịgbalị otu ike anyị ha ime ihe ndị a nke anyị na-atụgharị uche n'ime ha kwa ụbọchị biko gị onye na-ege ntị anyị sị na anyị ga-agbatụ ụkwụ n'ụmụ ihe ndị nke mere ka anyị mara sị na obụbu ọnụ na ekpere kwesịrị ịbụ mpaghara ndụ anyị na mgbe niile biko ekwekwala nụ ka ọ bụrụ ihe efu ihe ọ dịghị uru ọ bara bụ ihe ga-eduba gị na obụbu ọnụ gịnị ka anyị na-ekwu okwu ya iji iro ntachi anya ntachi ibu ọnụ imegide mmadụ ekwela ka ọ bụrụ ihe ndị a bụ ihe ga-eduba gị n'obụbu ọnụ n'ihi na ọ bụrụ na ibu ọnụ n'ụzọ kwesịrị ekwesị kpee ekpere n'ụzọ kwesịrị ekwesị ihe nlụpụta ya na-adị oke egwu ọ na-ewuli ndụ nke ime mmụọ anyị elu anyị ga-abụkwa ndị ga-enwe obi ụtọ ihe nlụpụta ya dịka anyị kwuru na-abụ nke na-eweta obi ụtọ nye anyị dịka anyị na-ekwu n'ụbọchị nke taa otu ihe n'ime ihe ndị ga-eme ka anyị mara na ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga na-enwe ike wepụta ohere ibu ọnụ ọbụla mgbe ọbụla anyị buru ọnụ na nkwanye ùgwù nye Chineke otuto Chineke na-eme ka ọ bụrụ mmụọ ya bụ ihe nke ga na-eduzi anyị Chineke na-ekpughere anyị ọtụtụ ihe Chineke na-eme ka anyị hụ na ọ na-aza ekpere ọ na-eme ka mkpa ahụ ndị nke anyị chere n'ihu ya bụrụ ndị nyere ohere Chineke na-anụ ekpere ọ na-emeghekwa ntị anyị ime ka anyị nwee nghọta ma nụ mgbe ọ na-agwa anyị okwu ma nwee ike soo ụzọ nke ya ụbọchị niile ikike nke dị na ekpere na obubu ọnụ bụ nke anyị na-enweghị ike ịkọwacha site na ekpere na obubu ọnụ ikike nke eluigwe na-etipịasị ikike nke ndị iro n'ụzọ ọ bụla ha si gbaa gị gburugburu ọ ga-eme ka nramahụ ndị a chere gị n'ihu ị na-amaghị otu ị ga-esi wee bido ha bụrụ ihe ị ga na-ele anya nramahụ ndị ahụ niile a na-enye ohere ekpere na obụbu ọnụ ga-eme ka ị bụrụ onye ga-esi n'oru pụọ nwere onwe gị ekpere na obụbu ọnụ ga-eme ka ọnọdụ gị ebe Chineke nọ bụrụ nke siri ike ebe ọ dị ukwuu ọ ga-ewuli gị elu n'ụzọ niile ọ bụla ekpere na obụbu ọnụ ga-eme ka ị bụrụ onye ibu arụ gị niile nke a napụworo gị ọ na-eme ka ọnọdụ ahụ nke nọ na-ewute gị ka isi n'ime ya pụta ọ na-eme ka Chineke bịa gị nso bịa kenyere gị obi ọhụụ nye gị ikike ọhụụ gbuoro gị ụzọ ọhụụ nke ị ga-eso okporo ụzọ gị ewee guzozie ekpere na obubu ọnụ na-ewuli gị elu ime ka ị mara na ị kwesịrị ịchọ iru nke Chineke na mgbe ị na-achọ iru Chineke ịgaje ịchọta ya ma so nzọụkwụ nke Chineke n'ụzọ kwesịrị ekwesị chineke ga-abụ onye ga na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ọ dịghị ihe ọlị nke ị ga-eme na-abụghị ịjụ chineke ụzọ ị ga-esi mee ya mgbe chineke bịara tụziwe aka na ndụ gị chineke bịa tụziwe aka na ndụ mụ na gị gị onye na-ege ntị ihe na-agbanwe anya ga-ahụ onye ọbụla ga-ajụ ọ bụkwado onye a nke anyị maara kedu ihe kpatara mgbanwe nke a dị oke egwu ihe a bụ ihe nlụpụta nke itipụta onwe anyị ọnya inye ọzụzụ nke ahụ anyị ịnakwere obubu ọnụ na ekpere site na nkwanye ùgwù nye onye kere eluigwe n'ụwa ọ ga-eme ka echiche ọjọọ niile nke dị gị n'ime ihe ọjọọ ahụ nke na-akwa gị itinye aka n'ime ya Chineke na-anapụ gị ya kedu maka ọnwụnwa mgbe ị ga-anọ ya na-agụ gị mee nke a mee nke a ma ihe ndị ahụ ị na-achọ ime bụ ihe nke na-ekwesịghị ekwesị anyị na-ekpe ekpere ma ọ bụ jizọs kraịst ziri anyị ikpe ekpere sị anyị rịọ chineke ka a napụ anyị n'ọnwụnwa ọ bụ ya ka anyị na-arịọ chineke ụbọchị niile n'ihi na ọnwụnwa juru n'ụwa nka site n'obụbu ọnụ na ekpere chineke na-anapụ mụ na gị na ọnwụnwa kedu maka mmehie nke ahụ na-atọ mụ na gị ụtọ omume anyị kpechaa ekpere taa sị chineke napụ anyị anyị arụbakwa akala ya echi anyị nọ na ya nwanne echi anyị nọ na ya mgbe a jụwara anyị anyị asị ee anyị bụ mmadụ ọ dị onye dị ọcha nwanne m nwoke nwanne m nwaanyị ọ dịghị onye dị ọcha ọ dịkwanụ onye na-anaghị eme mmehie kama mmụọ nsọ na-arịọ mụ na gị ka anyị jisi ike n'ụbọchị nke taa hụ uru ọ bara ịkọwara Chineke ihe ndị a na nzuzo iwere obubu ọnụ so ya ime ka Chineke mara n'ezie na ọ na-ewute mkpụrụ obi anyị ka o wee nwee ike nye anyị mgbapụ site na mmehie ndị a niile mmehie ndị dị ka mpako nganga mmadụ abụghị mmadụ ebe anyị nọ anya ụfụ mgbe ọbụla ihe na-agara mmadụ nke ọma anyị enwe ntaji anya ọ bụ naanị ihe ọma ka ọ bụrụ n'aka m tụọ akwa Chineke ekwela ihe mere onye ọzọ iwe esuo m anyị abụrụ ndị ọbụ ihe ọbụla nke gafere agafe etinyere n'ite anyị aparala rie kama ọ na-adọ n'ite ka ọ dọrọ n'afọ anyị amaghị nke esiri esi anyị amaghị nke esighị esi ihe ọbụla bụ nri bịawa anyị ga-eri kedu maka ikwutọsi ndị ọzọ ihe ị maara na ọ bụghị eziokwu ị ga na-ekwu ya ka imegbute mmadụ ibe gị ọ bụ gịnị ka iji etinye onwe gị n'ụdị ọnọdụ dị otu a ihe a bụ ikike nke onye iro na-eji ejigbu mụ na gị ime ka anyị hụ ihe dị ụtọ n'ihe ndị a na-eso ndị ọzọ agagharị ma nke ha mere ma nke ha na-emeghị mkpa ndị a bụ mkpa ndị anyị kwesịrị idepụta dosa n'ihu anyị chere ya Chineke si ya napụ ikike nke a Jehova n'ihi na apụghị m ime ihe ọ bụla agbalịala m dịka mmadụ ike agwụkwalanụ m ugbu a ka m na-enyefe gị ya n'aka mee ka m bụrụ ihe ị kwesịrị ka m bụrụ site n'ekpere na obubu ọnụ Chineke na-anapụ anyị na ụmụ mmehie ndị a mmetọ onwe anyị na mmebi iwu niile dị otu a ọ dị mgbe ọ na-anọkata na ndụ gị ihe ụfọdụ ga-eme gị sị ị maghị ozi ị ga-ebido ebido na isi agbaghasịala gị chineke agaghị ekwe ka isi gbaghasịa gị gị onye na-ege ntị chineke agaghị ekwe ka isi gbaghasịa gị chọọ iru chineke n'oge mkpa ọ ga-egburu gị ụzọ nke mgbapụ ọ dị mgbe ọ ga-eru ị gaghị ama otu ị ga-esi ebido ndụ gị ebido ebe ọ bụla itinyere aka ya kam gị tinye aka ebe a ya kam jehova na-agwa gị n'ụbọchị nke taa si gị were ihe ndị a bịakute ya n'ekpere na ya ga-eme ka ị bụrụ onye ga-enwe ike kpakọ ndụ gị ọnụ chineke pụrụ ime ka ị bụrụ onye wetara onwe gị n'ala ma ọ bụrụ na mpako bụ nramahụ nke ị hụrụ n'ime gị anụ ahụ ahụ nke na-efu efu bụ mfuru mgbe ọbụla bụ ihe na-agụ ya chineke na-asị gị weta ya ka mụ na gị tụgharịa uche n'ime ya n'ụbọchị nke taa bịa ka anyị susurite ọnụ ihe ndị a bụ nramahụ gị ga-ahapụ gị ọ ga-ewuli gị elu n'ikike n'ime mmụọ na n'eziokwu kpọọ chineke kpọkuo ya ọ ga-enye gị ikike nke si n'eluigwe nke ga-abịa n'ime gị n'ụdị nke ị na-ahụbeghị ya mbụ ọ ga-agbajupụta gị site n'ike nke eluigwe mee gị bụrụ ihe onye ọbụla ga-ahụ jụọ ajụjụ sị nke a ọ bụkwa nke efu n'ezie ọ bụ nke efu ọ bụ n'ihi na ịtipụtara onwe gị ọnya inyere onwe gị ọzụzụ ịnagide ịchọ iru Chineke ọ bụ n'ihi na ọ dị ihe ndị idowere n'akụkụ si ka m chọọ iru Chineke na nkwanye ùgwù na inye ya otuto ọ bụ ya na-alụpụta ihe ndị a niile gị onye na-ege ntị n'ezie mmụọ nsọ na-akpali anyị chetara anyị na anyị kwesịrị ịchọ iru Chineke ngwa ngwa mgbe ụdị mkpali a bịara n'ime gị egbula oge rịọ Chineke ikike rịọ ya ụzọ ị ga-esi wee bido ọ ga-enyere gị aka mee gị wee bụrụ onye gị na ya ga na-agakọ ije na-emekọ ihe n'otu gị bụrụ ezi nwa nke Chineke ezi enyi m na-ege ntị ka anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ahụike n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere ya ka chineke gbaa ya umo ka ịhụ na ya chineke na ngọzi ya bara ya ụba ya na ezinụlọ ya n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot onye ọma na ekentị ntị na ị nwere ike n'ekwentị na 070 6363 7224 070 7224 n'ọnụ nwayọ mma anyị ga-ewetara gị abụ ọma ma nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nke ga-ewuli mmụọ anyị anyị kelee ndị nyere anyị abụọ ma n'ụbọchị taa anyị na-asị ka chineke nọnyere unu ka mara chineke bara unu n'ihe ọbụla nke unu na-eme n'ime ụwa na n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi nwa chineke tere mmanụ ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya Igbo ndewo ndị omere ndụ azụ ka anyị nọrọ dịka ndị na-ege okwu okwu ndụ ka ịhụnanya ndị n'ime ya taa anyị ga-atụgharị isiokwu nke se jide ya arapụla ya isiokwu a sitere n'akwụkwọ Jọn isi iri na ise amaokwu ya nke ise ebe Jizọs sịrị na ya onwe ya bụ osisi vine na mụ na gị bụ abaka ya onye ọbụla nke na-anọgide n'ime ya ya onwe ya n'ime onye ahụ onye ahụ ga-amị mkpụrụ n'ihi gịnị na anyị apụghị ime ihe ọbụla ma ọ bụrụ na ya anọ ya ọ dị mkpa nwanne m ka anyị onwe anyị jidesie Jizọs ike dị ka onye bụ isi ndụ anyị ọ bụrụ na anyị ya na n'ime ya ka ndụ ndị ọ bụ ya onwe ya bụ chineke chineke mere ya ya onwe ya bụ chineke nke nzọpụta chineke mere ya ka ọ bụrụ chi nke nzọpụta anyị bụkwara onye amamihe na onye ezi omume o nwere ndụ zuru oke bụkwara onye mgbapụta ya mere ka anyị jidesie ike ghara ịrapụ ya n'ihi na ọ bụrụ na ya onwe ya nọ ya anyị apụghị ime ihe ọbụla ọ bụ ihe dị nnọọ mma anyị mara sị anyị njidesie adịghị ike anyị aka were tụhị ya ịdị ike nke ya na anyị onwe anyị ga-adị ike ọ bụla ọ bụ anyị nọ ọnọdụ anyị nọ ugbu a n'ihi na o kwere ka anyị nọ ya n'oge ọbụla ala iruolela ndụ a ọ bụ ya mere ka iruo ya ọkwa site na amara ya ya onwe ya mbụ kraịst ka anyị ga-eji nwe Ọ ọkwa site n'ịbụ onye eziokwu ya ka anyị onwe anyị ga-eji bụrụ ndị eziokwu ọ bụ ezie na anị bụ mmadụ dịkwa akpa agwa dịka mmadụ but ka anyị nkọta n'ezie la ọ ọbụla na-esi n'ebe ya onwe ya nọ bịa ọ bụ n'ebe ya onwe ya nọ ka anyị ji nwee ndụ n'ebe ya onwe ya nọ ka anyị ga-enwe agalihu ma ya onwe ya nọ ya anyị ga-eme hela adịghị ihe ọ bụ ọ bịa mere jizọs nji see ma ya onwe ya nọ ya na ọ dịghị ihe anyị nwere ike ime ihe niile nwere onwe ya pụọ na onwe ya na nsogbu niile na mmehie ma ọ bụrụ n'ezie la anyị nọ n'ime kraịst ọ bụrụ gị nọrọ n'ime kraịst n'ezie ya onwe ya ga-abụ amamihe anyị ọ ga-abụ ezi omume anyị ọ ga-abụ ịdị nsọ anyị ọ ga-abụ onye mgbapụta anyị ya mere ka anyị ngụhie ya jisie ya ike ghara ịrapụ ya ma ọlị ọ dịkwana onye ọ bụla ka ndụ ka ezi omume ka onwe ya nke ga-enwe ndụ mgbe anyị ji okwukwe nabata jizọs la ndụ anyị chegharịa si na ihe ọjọọ rapụ ihe ọjọọ kraịst abụrụ anyị ezi omume anyị anya onwe anyị ga-ezu oke la amara chineke onye ọbụla ke ndị se na ya bụ onye a ga-azọpụta nzọpụta ya ma o siri n'aka chineke ọlụ ya bụ ihe efu ọbịa mere jizọs na onwe ya anaghị akpa oke mgbe ọ na-asị ndị ga-ejide ya ya onwe ya kwamgbe kwamgbe na-abụrụ anyị onye mmeri pụọ n'ọnwụnwa onye iro ọ mere ọ na-eweta mgbochi nye onye mmehie ọ na-asịkwa ka anyị bịa na-agụghị otu mmehie anyị dị ọ bụrụ anyị bịa soro ya rie nri na ọ ga-adịrị anyị mma otu ọbụla mmehie anyị dị n'akwụkwọ akwụkwọ aza isi mbọ amaokwu iri asatọ ọ bụrụ na mmehie gị na-acha ka uhie ya onwe ya ga-eme ka ọ dị ọcha ya bụrụ na ọ na-eji nji ka unyi ọ ga-eme ka ọ chaa dị ka sno ọ dị mkpa ka anyị bịa na-agụ ihe labụla mmehie anyị o kwere nkwa m kwesịnye anyị mgbe anyị na-ejidesi ike ghara ịrapụ ya ọ gaghị arapụ anyị chineke anyị ya onwe ya mbụ jizọs nrapụrụ anyị n'ụwa ma ọ hapụpụ anyị dịka ogbenye mgbe ọ na-ala o nyere anyị mmụọ nsọ onye m ga onye nkasi obi onye anyị na ya ga ibide mgbe niile onye anyị ga-agata n'aka ya magwe ya uru jizọs mbara anyị ọ gwụlala ebe ya onwe ya nọ ka anyị ga-enyefe ọnọdụ niile ya mere mgbe ị nọla mkpa mgbe ị nọla iri uju mgbe ị nọla oke nsogbu gakwuru ya jidesie ike kpọkwue ya ọ ga-aza gị ka anyị so kraịst anyị so ya anyị ga-enweta ọzụzụ nke dị n'ịhụnanya ọ mere anyị ga-ejigidesie ya ike n'obi anyị anyị ga-abụ ndị nwere ịhụnanya ma ọ bụrụ na ya onwe ya bịara n'ịhụnanya anyị ịhụnanya anyị apụghị izu oke ka anyị ga-ahụ ndị agbata obi anyị ma hụ onwe anyị ọbịa mere n'ụzọ ndị otu a anyị ga-ewepụ onwe onye jidesie ya ike ghara inwe ihe na-egbochi anyị ịbịa na ịhụnanya ya anyị onwe anyị ga-abụ ndị anyị na ya yikọrọ na ịhụnanya anyị onwe ya ga-abụ ndị anyị na ya yikọrọ na ịdị mma ya onwe ya hụrụ anyị n'anya ma were ndị ya tọgbọ n'ihi anyị anyị onwe anyị ga-esokwa otu ahụ ọbịa bụ onye ndu n'ime njem ka ịhụnanya anyị ọbịa bụ onye ndu n'ime ihe dị mma ka anyị ga-agbaso anyị na ya soro ọ ga-echekwa anyị imezu ihe niile onye nwe anyị na-achọ ya mere enyi m nwoke ya mere onye m nwaanyị na ndụ nke anyị bi ka anyị gụzisie jizọs ike ya abụlaghị ihe mgbagwoju anya ọtụtụ mmadụ na-ewere jizọs weda ya ala ma na atụmatụ nke nzọpụta ọ na-emekwa ohere ọma ịkpọghachi onye dị otu a a gasị n'ime ndụ gị na ọ dụla otu na ijila wee tuo jizọs ala ana m arịọ gị ka ịkpọlata ya ugbu a jidesie ya ike n'okwukwe ọ ga-eme gị mma ka anyị tụkwasị ya obi dịka chi nke ndụ anyị ka anyị ghara ịbụ ndị amara ikpe ka anyị onwe anyị ghakpara na ịmanya ikpe n'ihi ọ lụrụ ọlụ nzọpụta nye anyị were ndụ ya chụọ àjà ọ dị onye na-ama nke ahụ nye Chineke mere anyị ya mere ka anyị na-ekwusa ịdị mma nke ịhụnanya ya ka anyị jidesie ike ka anyị bụrụ mmadụ ndị nga ga ụba la amamihe nke mmụta na amamihe nke nghọta na ịdị mma niile n'inwe ọnọdụ niile nke ndụ a anyị ghara iwepụ Jizọs were ihe ọbụla nke dị mma were dochie anya ka anyị ghara ime otu a ọ ga-adịrị anyị mma ma ya onwe ya bụrụ anyị ihe niile na ihe niile ọ ga-abịa anyị ihe ọbụla obi anyị na-achọ na ndụ ka anyị bi nwa oge ọ na-achọ ka anyị bia ya otu ọ ga-izu oke naanị bịa na nso nso ya onwe ya ọ ga-adịrị anyị mma ugbu a anọ na ya ebe dị anya ọ dị onye ọzọ ị ga-anọ ebe ọ nọ nso karịsịa ọ bụ jizọs anọ na ya ebe dị anya ọ ga-azọpụta gị ọ ga-anụ olu gị n'ụwa mgbe ihe mgbu nọ mgbe nsogbu mgbe aramahụ dị ọ ga-anụ olu gị ya mere anụla ya ebe dị anya jidesie ike naanị kraịst bụ onye ga-adị ndụ ebighị ebi ọ bịa mere ndụ nke ọ ga-enye anyị bụ ndụ ebighị ebi ndị enyi ka anyị na kraịst jekọ ije ka anyị na ya lụkọ ọlụ n'akwụkwọ nsọ ndị njidesiri jizọs aka ike ndị dịka Jekọb njidesiri ike nwetara ngọzi dị iche ndị dịka Enọk ha nwetara ihe dị mma ndụ nke na-adịghị agwụ agwụ ya mere nwanne m ka anyị jidesie ike n'okwukwe ka ọ ghara ịrapụ anyị elija njidesiri ike elisha njiri okwukwe jidesie ike nke mere ka ọ lụta he ndị mkpa okpukpe okpukpu ikikere o ji bụrụ nwa Chineke nwanne m anyị jide Jizọs anyị ga-enwe ike zuru oke anyị jidesie ike mmụọ ya ga-eme ka o zuoro anyị oke ka onye nwe anyị nye anyị ike ka onye anyị ndụ ka anyị ga-iji jidesie ike ka ume ghara ịgwa anyị na aha jizọs onye mgbapụta anyị amen amen amen amen ezi enyi m na-ege ntị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya n'ozi ọma nke nụrụ taa n'olu nwa Chineke tere mmanụ gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363-7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ka anyị kelee onye nyere anyị ozi ọma n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa gị ume onye mgbasa ozi ka ndị mmụọ ozi chineke kpuchite gị na njem ọbụla nke ị na-aga imeela ọma nke inyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka ngọzi chineke bara gị ụba imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo